nọ ka anyị na-agakwa ọ dị ka ya na-enwe connection problem <laughs> mana nsogbu adịrọ etu o na-adị anyị ga na-aga n'agbanyerọ ana m ekene kwunu n'ofu n'ofu a sịkwa ọnụ m elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee ekene ọnwa anị ka m ji bịa taata ekene ọnwa anị ka m ji wee bịa taa ụmụnne m anyị ma na anyị anọrọ n'ọnwa anị kịta anyị ma na kita anyị na-anọ n'ọnwa ụzọ alụpụsị anyị ma na anyị nọ n'ọnwa ụzọ alụpụsị mana ozi m tata bụ ozi ọnwa ana maka dịka unu si alụ na anyị na-eweghachi oge azụ maka ifi odije m igbo n'ọnwa isii o wee kpụghachi anyị azụ ya nyanwa kpatara na ozi tata abụrụ ozi ọnwa alụpụsị ozi tata bụ ozi ọnwa ana ana m asị unu ekene ọnwa ana ana m ekenekwa anyị niile n'ebe anyị anọ na asị m elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelia elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelia elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelie kwa izu kwa izu ka anyị na-abịa na-ezite ozi ndị a niile maka na dịka anyị si malụ anyị aghọtarọ na ya amarọ nwa anyị o wee bụla anyị ife nwute bụla anyị ife ịtụnanya na onye Igbo bụ mmadụ onye Igbo dịzị ka anụ na mmadụ na-amadụghalị onye ka anyị jisi ka anyị na-eweta ozi a ka anyị wee nwee ike ikponite mmụọ anyị ka anyị wee nwee ike imete mmụọ anyị n'ụla maka na ọ ọkwanụ na agbaka m isi awọ ka eji ama ife ọ bụrụ na agbaka m isi awụ maka na onye na-amarọ amarọ onye na-amarọ na ọ bụkwanụ onye onye dị nzuzu mana onye mania marọ bụ onye nwelu ebe nchekwube dị ya anọ ya ka anyị ji bịa ka anyị na-achọ n'onwe anyị n'onwe anyị ka anyị na-achọ ọnwa anyị ka anyị na-achọ maka na o dogo anya na amamife ọbụla a na-ama ama na-ebido n'onwe amamife na-ebido n'onwe amamife ọbụla na-agbasara n'onwe bụrụ amamife nke a bụ ndafu nke a bụ ndafu nya ịdafu adafu anyị gobe akwụkwọ gosi agụtuo amara ha dum malụ ụwa ndị ọzọ niile malụ ka anyị ga-esi wee wepụta ndụ anyị wepụta akpụ aka anyị wepụta echiche anyị wepụta alụ anyị wepụta atụmatụ ka ọ wee na-adịlụ ndị ọzọ mma mana ya marọzi na ife ndị a niile bụ ọnwụ nke anyị ka ọ maka na onye na-eme ka ọ dịlụ ndị ọzọ mma ma ndị na-eme ka ọ dịlụ ndị ọzọ mma welụ ndụ fa welụ oge fa welụ nzube fa welụ amamife fa welụ echiche fa welụ akụ fa akụ nke bụ ego akụ nke bụ ụmụ na ọmụmụ ife enwe enwe fa ndị a niile wee na-eme ka wee na-akwado ndị ọzọ wee na-akwado ndị ọzọ nke a na eziko na ndị afọ na fa ga-adafu adafu nke a na eziko na ndị afọ na fa na-adafu adafu ya anụ m ekenekwa unu dịkwanụ ka unu si malụ anyị akarọba na-arụ ọfụ nke ndị Igbo anyị akarọba na-arụ ọfụ nke ndị Igbo anyị ka nọ n'ọnwa ikpeazụ nke ndị Igbo nke bụ ọnwa alụkwụsị anyị ka nọ n'ọnwa ikpeazụ nke ndị Igbo nke bụ ọnwa alụkwụsị ọ bụrụ na unu nwee ike unu nwee ike jee nene ife ozi niile anyị zitere na-arọ gara aga gbasara ọnwa alụkwụsị ka o wee nwee ike nye nkọwa kọwala onye ọbụla ife ọnwa apụta dịka anyị si ghọta dịka anyị si malụ dịka anyị si fụ esi eme ndị igbo enwero mgbọsị bara ọfụ kpọmkwem maka na igbo na-asụ n'onu n'onu ma fakwa akwala ọbụla ofu ife igbo nwere bụ na ọ nwere ndị dịka ịmụ ọka emume ịmụ ọka ya na ndị nri wepụtalụ ụgbọsị afọ nke ịtọ na arọ ọfụ nke ndị igbo ya na ịbanye arọ ọfụ nke ndị igbo mgbosi ọbụla anyị ga-abanye arọ ọfụ nke ndị igbo mmemme arọfụ ndị igbo ndị nri n'ime ọka na-emie n'ụbọchị afọ dịka unu si fụ na arụ anyị na-eme na arụ anyị niile bụ na ọnwa na-ebido na nkwụ na-akwụsị n'afọ ya na afọ nke bụ naanị ka ndị ndị nri wepụta afọ nke ịtọ maka na igbo si na na-eto ọtọ na afọ nke ịtọ ka fa wepụtalụ eji eme emume eji eme emume arụ ọfụ nke ndị igbo nke a bụ emume nke achịkọtala ọnụ maka na igbo gwara anyị na-ekesịa na obi eke na mkpuke gị ka ọ dịla na na be unu ka ị malụ mgbe ndị be unu ji eme arụ ọfụ ka ịmalụ mgbe ndị bụ unu ji eme arụ ọfụ n'obodo m ebe m si bịa dịka ada azụ mbụ ama m na ọnwa anyị na-abanye n'arụ ọfụ nke ndị Igbo nke bụ febụwarị nwa bekee na ndị obodo m anyị na-eme emume a na-akpọ ọnwa asatọ anyị na-eme mmemme a na-akpọ ọnwa asatọ ọnwa asatọ bụ oge dị nnukwu mkpa oge ndị be anyị niile na-anata ma ndị ọgọ ma ndị ada nọ na mba mụnwa dị ife anụ wee kwesị eme nọ na be anyị wee na-eme ya bụ ọnwa asatọ ọ ga-enwa na-eme emume na ya bụ arọfu nke ndị Igbo nke daba na arọfu nke ndị Igbo abatakwa na ọnwa nke nwa bekee na-akpọ ọnwa ọgọst ndị be anyị na-emekwa emume a na-akpọ ịgụ arọ anyị na-agụ arọ n'ime oge a ka ịnwa na-agụ arọ nya dịka unu si mmanụ igbo na-asụ n'onu n'onu ife igbo ji kalisia mba niile bụ na igbo adịghị ewelu igbo adịghị eje na mba gwa mba ifefa na-eme igbo ama mbata na ezinụlọ ndị afọ etufa ga-esikpa agwa mana o nwere ife jikọtara igbo ọnụ anyị mana igbo niile na awaji ọ bụ ofu oge ka igbo ji awaji mba ya na arụ ọfụ anyị na-abanye ka anyị malụ na arọ ọfụ anyị nke anyị na-abanye bụ nke jikọtala igbo ọnụ nke jikọtala igbo ọnụ mana ị ga-ejekwa gbakwa mbọ ka ị malụ etu ndị be unu si eme na oge si ogefa ji eme nke fada daalụkwa na ụmụnne m ka anyị gabanụ n'iru n'ozi ji bịa tata n'ebe anyị kwụsị mbụ ka anyị ga-ebido abụ anyị ji kwụsị mbụ onwero na-aba shamala onwero na-aba shamala anyị bi n'ogbu shamala ogbu toleto shamala onye ba ọtọ shamala ifugo ọkpọ n'isi ajali na azụkọ ọ bụ shamala ifugo igwe n'oti nku na azụkọ ọ bụ shamala ifugo asa na-eje ngwọ na azụkọ ọ bụ shamala tinkọn anyị ga-anakwo n'ogbu azụ enwere ụnọ ero sie m iro ike ire agwụ m n'ọnụ shamala shamala onwero ife igbo na-eme na nkịtị onwere ofu mkpụli ife ndị igbo na-eme na nkịtị dịka anya baịbụl anyị si wee dị anyị fụlụ anyị ghọtalụ na izu gara aga na anyị kọwalụ ife ọ bụ mana mgbe a na-asị tinkọnti kọntị maka na ọ bụ ụzọ kpụọla anyị afọ azụ ndị a niile ọ kpọrọ ọkpọ nwee isi ajali ya na ọkpọ nwere isi ajali isi uduguludu isi dada ọ gwara anyị sị n'igbonubu otinku ọ gwara anyị sị na asa na-eje ngwọ kedu ife ife ndị a niile na-akọwa ị na-eche ka azụ gaa ije dịka mmadụ ifukwa ije asa ije ngwọ ka onye ụkwụ na-adịrọ ka onye ọkpụkpụ na-adịrọ na-arụ ọsị anyị tinkọntinkọnti ife a bụ njem azụ maka na azụ na-ama ama mana olue na mmiri o na-egwu egwu tinkọntị nkọntị fa gba ọsọ gba ọsọ gba ọsọ fa gaa ije azụ gaa ije azụ gaa ije azụ tupu fa amaba na mmiri onwero ife igbo na-eme na nkịtị ife ọbụla igbo na-ekwu bụ ozi ka ọ na-ezi ọ nwere ife ọchọ ka eweli aghọta ọ nwere ife eche ka eweli amalụ ebe a ka m ga-edebe nke a tata ka anyị wee nwee ike isi na ya wee banye nọ ebe anyị nọ na ya a sịkwa m unu daalụkwa na okpomọkụ ekpogbukwa m <laughs> oyi na-atụ <laughs> ah, obodo nwa bekee na n'iyi oyi na-atụ okpomọkụ a na-ekpu amaazi nke anyị edi edi ka anyị na-agakwanụ ọ m ka anyị isi sibe ife nyi ozi njibia tata bụ onye igbo teghete igbo teghete anyị nọ n'ọnwa teghete ọnwa anị bụ teghete ọnwa nke ite naanị na-arọ onwero ife igbo na-eme na nkịtị onwero ife igbo na-ekwu na nkịtị gịnị bụ teghete mbụ abụọ atọ anọ ise isii asatọ ise atọ ite naanị ma ọ teghete ife ndị a niile ife fabụ na mana ọ anyị ga-ebido ịtụsi abụ oge anyị ga-ebido ịtụsa ọgụ ọnụ nke ndị igbo ka anyị wee ghọta dịka m si gwa unu na okwu ọbụla igbo na-ekwu okwu ọbụla ịnụlọ igbo kwuru mana o sitere n'okike ya bụ na ọbụrụ asụsụ igbo ya na ife iteghete na agwa anyị tata bụ maka gịnị uju iteghete bụ uju iteghete bụ uju iteghete bụ na ozugo oke na ojugo onye ka igbo ji anyị na-etojue ekewa na-etojue ekewa ya na iteghete onye igbo teghete bụ onye zugolo oke onye zulu oke ọnyanwa bụ onye igbo teghete na mmalite ezimozi ya site n'ọnwa mbulue n'ọnwa site n'ọnwa mbụ lue n'ọnwa ise atọ yabụ ise na atọ asatọ ife anyị na-achọ bụ ka anyị lute onye igbo teghete ka anyị lute ebe a ya na ife niile anyị na-akọ kamgbe anyị bidoro na-akọ akụkọ ọbụ, ma nke anyị kọọ na-arọ gara aga ma ndị anyị kọọ na-arọ na-abụ gara aga ma ndị anyị dere ede na-arọ ịtọ gara aga ma ndị anyị ka ya ekwu ekwu na-abịa ma ndị aka ya ekwu na arọ ịnọ nke na-abịa na arọ ili nke na-abịa ebe ozi a niile na-aga bụ ịchọta onye igbo teghete onye igbo zuru oke anyị asịrọ nwoke teghete anyị asịrọ nwaanyị teghete anyị asịrọ okenye teghete anyị asịrọ nwata teghete anyị si onye igbo teghete ya na ebe a bụ ebe anyị na-aga ọnya bụ ife anyị na-achọ kedu onye bụ onye igbo teghete onye igbo teghete bụ onye igbo zuru oke onye igbo ghọtala ife ojibụla igbo onye igbo ghọtalụ onye ọ bụ dịka onye igbo dịka m si ekwu echiche niile ga-abụ ka ọ ga-esi igbo mma akụ niile ịkpa n'ụwa ga-abụ ka ọ ga-esi igbo mma ma akụ nke ịkpalụ dịka ego ma nke ịkpalụ dịka ụmụ ọ ga-abụ ka ọ ga-esi igbo mma ka igbo wee dị dịka echi echi na-ada agwụ agwụ ma atụmatụ niile n'ụwa a ga-abụ ka oge sirila igbo nwa ya bụ na mgbe anyị na-enene n'ọnwa nke gara aga n'ọnwa ọnwa nke gara ọnwa nke ga nya na ọnwa nke asaa na ọnwa nke asatọ anyị na-enebe anya n'otu ọgbọ anyị na-ene anya n'otu ọgbọ ife anyị ji na-eleba anya n'otu ọgbọ bụ ka anyị ghọta na ife niile abata n'ụwa na ife niile nwere mmalite na mmalite mmadụ na mmalite onye igbo na mmalite nwa igbo aa ah, aa ah, ọmụlụ gịnị ọmụlụ nwa na nwa a ọ mụrụ na mgbosi izizi afọ amụlịa na mgbosi ikpeazụ oge ebi na ndụ na ụwa ya niile ga-abụ ụwa nke ga-akwado igbo ga-eme ka igbo wee dị dịka echi echi na-ada agwụ agwụ ya na ọ ga-ama ọdịnala mmalụ omenala mmalụ ntọnanị mmalụ nsọ anị mmalụ iwu anị ife isaa ka ọ ga-eji wee mụọ onwe mmadụ teghete onye Igbo teghete ọ ife isaa ka ọ ga-eji wee kwado onwe ya wee bụrụ onye Igbo teghete ya na onye Igbo teghete bụ onye zuru onye igbo na eme anya ụla onye igbo na-ada aka aka onye igbo na-ada atụ ụjọ onye igbo nwere nghọta na nkweta na nkwenye n'ịma ife ọbụ bụ ma ọ dị n'ụla ma ọ dị n'ọnwụ ọbụlụgodu nke bụ ozu esef ọbụlụgodu nke bụ ozu nyanwa bụ onye igbo na ozu na abalị igbo ulu obulugodu nke bụ isi mgbakea na isi mgbakea na-abalị igbo ulu obulugodu nke bụ agụmakwụkwọ ya na agụmakwụkwọ ya na-abalị igbo ulu na ife niile ọ na-oji ndụ eme bụ ime ka igbo dị dị ka echi na igbo na-echi ada agwụ agwụ maka na mmadụ adọ agba onwe ya mgbe okpulu ọsọ onye isi na-adịrọ mma na-agba onwe ya mgbe okpulu ya na site na mmalite ọnwa mbụ wee lue n'ọnwa asatọ nke bụ ọnwa ọnwa mbụ wee lue n'ọnwa ịlọ mmụọ na anyị na-akọ maka igbo nes igbo nes na igbo biliti igbo nes na igbo biliti gịnị ka eji nwale igbo kedu ife dị dịka iji agwa m na ibu onye igbo maka ndị na-eche na mụ na fadi ekwu okwu mụ na agha na-ekwu okwu ịbụ onye igbo amamonye ịbụ ọ ya adabala mụ na ibu onye igbo amamonye onye ịbụ ị nọ na-agba ife niile dị n'ala igbo ọkụ ị nọ na-emebisi ife niile dị n'ala igbo ị nọ na-emebisi ife dị na be nna anyị ị nọ na-emebisi ife dị n'onwe gị ị bụ atụrụ na-amara onwe ị mkpi na-agba ewu ị bụ ọkụkọ na-agba ọbagwu ị bịa ka mụ na anyị na-ekwu ka ọ na-adabala anyị ka ka o esi dabala anyị ife na ịdabala anyị fela arụ maka na ụgbọ anyị ada aga ofu ebe maka na ịchọrọ m ọnwụ chọọ ndị ọzọ ndụ isi gị na ọ ga-adabala anyị nya ada ama ama ọ ebe a ka anyị na-aga tata igbo nes nke ga-eme ọdịmma nke m nke ga-abụ ọdịmma nke gị nke ga-abụ ọdịmma nke ndị ikwu nne gị nke ga-abụ ọdịmma nke ndị ikwu nna gị nke ga-abụ ọdịmma nke ụmụnna gị nke ga-abụ ọdịmma nke obodo gị nke ga-abụ ọdịmma nke igbo igbo dị mụnwadi gị nwadi anyị eje ofe mmanụ anyị emete enyi anyị eje ugwu awụsa anyị emete enyi anyị eje ebe bekee anyị emete enyi nwana anyị ga-achọ ọdịdị anyị tupu anyị a na-eme enyi anyị ama mbụ ụzọ mee enyi anyị ama mbụ ụzọ chọọ ọdịdị ndị ọzọ na-achọ ọnwụ nke anyị wee sị na anyị na-eme enyi nke abụrụ enyi nke abụ bụ ibelibe na nzuzu chelụnụ na ọkwa ezimedi ụmụnne m tupu ndụ efepụkwe ndị sị nọ maka na mgbala akwụkwọ ọkụ <laughs> adaobi jela afụ ife n'ụwa <laughs> ee daalụkwa na ụmụnne m amala ife ebụọ ya amala ọnwa ebu ọnwụ unu ofụma ka na mkpọli bụ kịta ndị nwa nọ maka na mgbala akwụkwọ ọkụ asị na akwụkwọ ụwa ha mgbala ọkụ ugbu m wiwa ọbụla ọsịsa ọnwa bekee oyi na-atụ itinye etinye rapụnụ ka anyị gara godinu n'ubi onye rapụnụ nwa bekee n'ụwa ndị ala ka ọ bụ ya na bụ ife ozi anyị ji bịa tata igbo nes na igbo biliti bụ ozi anyị ji abịa oge ọbụla ozi anyị ịzụpụta onye igbo nke jụla eju nke bụ ịzụpụta onye bụ ojuju mbụ bụ mbụ abụọ agbawala abụọ atọ si na ọtogo anọ na ya anọdugo ise na okpughe ego isii bụ atọ na abụọ a bụ ise na abụọ isatọ bụ ise na atọ ite naanị bụ na ojugo onwezi ebe ọzọ n'ojugo n'ozugo oke ya na bụ ife anyị na-achọ onye igbo teghete onye igbo ma igbo onye igbo bụ onye igbo onye igbo chọọ ka ọ dị n'ebe anyị anọ na na nnọdụ na ụwa nwa bekee na mbụ onye igbo na ọ na mbụ onye igbo na nwere nghọta ndị igbo na nwere amamife ndị igbo na m chọrọ ọdịdị ndị igbo ka m ga-eji wee baa na nzukọ mụ na nwa bekee ọ na-ekwu ka o yesi dịla ya mma anụmekwu ka o yesi dịla igbo mma maka na igbo dị na madigo ọ bụrụ na-ekwu ka o ya nwa dịli asị mma ise mana idili ya abụọ nwụ m anụmakwa die na-ekene ya maka na m enwere okwu ọnụ maka na m nwere nghọta maka na m enwere amamife maka na m enwere atụmatụ maka na m amara onye mbụ maka na m amara ebe si bido maka na m amara ihe hibele igbo maka na m enwere m ike ịza azịza ife bụ igbo maka na asị m kọwaa ife bụ igbo enwere m ike ịza azịza ya enwe asị m kọwaa ife kpata eji anọ ọmụgwọ enwero m ike ịza azịza ya asị m kọwaa ife bụ mbụ enwero m ike ịza azịza ya asị m gịnị bụ atọ enwero m ike ịza azịza ya asị m gịnị bụ isaa enwero m ike ịza azịza ya asị m bụ ite naanị enwero m ike ịza azịza ya ajụọ m si gịnị bụ ili enwero m ike ịza azịza ewee jụọ m si mere iji bụrụ onye Igbo anụmene ka isi ewu akpụcha akpụcha ebunye m akwụkwọ etinye m akara m kedu akara m tinye etu e ga-esi wee were Igbo wee nyefee na ndị ọcha fabia bilu fabia bilu n'ọgụ arọ na-abụ n'ili na-abịa abịa anyị nwa bụ ndị Igbo anyị na eficha akpa ụkwụ n'obodo nke anyị na ana nke anyị na ụmụnna m na be nna m n'ebe ndị ọzọ hibe ya bụ ọkụ wee anọ n'aka mụ na gị ya na ya bụ akụkọ ya anyanwa bụ nkụzi a na-ewepụta ka onye igbo bụrụ igbo ka ọ gbasie ụkwụ ike na anị onye abụ na igbo ga-agbadosi ụkwụ ike na anị mala ọkwụ mala ebe ọ na-aga ya na anyị nọ n'ọnwa ana anyị nọ n'ọnwa ana na nne ọkpụ nke mbụ na nne ọkpụ nke igbo nke mbụ na igbo enwela anị na onwere ife ọzọ igbo nwere igbo enwere ana onwere igbo ife ọzọ igbo nwere ka anyị nọ na-ege ntị ka anyị nọ na-atụgharị uche na ife anyị na-akọ kedu ndị kedu onye bụ anyị gịnị bụ anyị anyị bụ okpokolo ebe tọgbọ ma nọọ mụ na gị bụ anyị igbo na-ekwu okwu ọ mụ na gị bụ anyị igbo na-aga ije ọ mụ na gị bụ anyị igbo na-afụ ụzọ ọ mụ na gị bụ anyị igbo na-anụ ife maka na ọ nwee ndị mụtala akwụba anyị kedu ndị anyị na-amụta kedu ndị anyị ga-akwụba kedu ndị ga-ekwu etu anyị si ekwu n'ọdịnihu kedu ndị anyị ga-enyefe ya bụ ọdịnala kedu ndị anyị ga-enyefe ya bụ ntọ anyị kedu ndị anyị ga-enyefe ya bụ nsọ anyị kedu ndị anyị ga-enyefe ya bụ iwu anyị kedu ndị anyị ga-enyefe ya bụ kedu ndị ga-abịa igbo teghete ya na anyị na-ekwu maka anyị n'ọnwa anyị wee na-asị na elili malụ ngwugwu na ngwugwu malụ onye kelie na elili malụ ngwugwu na ngwugwu malụ onye kelie na elili malụ ngwugwu na ngwugwu malụ onye kelie na elili malụ ngwugwu na ngwugwu malụ onye kelie maka na mgbe m na-asị unu na ọkpụkpụ dị m na-arụ bụ ọkpụkpụ unu na ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m na ọbala unu bụ ọbala m na-arụ unu bụ arụ m na mmee dị m na-arụ bụ nke ụnụ na ọkpụkpụ a bụ nke ụnụ maka na ife a bụ igbo ọ bụrụ akan ọ bụrụ shanti ọ bụrụ shona ife ọ na-akụ ụbụ igbo kpọmkwem aja ana aja ana kpụrụ m aja ana ọkpụkpụ m aja anakpụla anụ arụ m aja anakpụla iru m aja anakpụla ọkpụkpụ ọkpụkpụ eti n'ime arụ m ma mba aka m ma eze m ma mmiri na-agba m n'arụ nke bụ ọbala fa niile na-akụ igbo ya anọ anyị nwa ka ọ dịla ichekwaba onwe anyị ọnyanwa bụ ozi anyị na-eweta ọnya ka m ji wee kwuo n'izu gara aga sị n'ọnwa asaa na ọnwa asatọ ọ ga-anọ n'ọnwa asatọ wee kwuo maka ịwaka anya ịwaka anya wee nye ekele n'uzi uzi afa ndị ọkala ọsị maka na ebe a bụ ebe awamanya kwụsị ebe a bụ mmalite na awamanya na njedebe awamanya Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi ọ bụrụ ịkpa akụ tọ na mba ọ bụrụ ịgụ akwụkwọ ghọta mba ọ bụrụ iji ọmụmụ m mụchie ndị mba mụpụ ndị nke m ọ iji ọmụmụ m mụta ndị dị ka m mụchie ndị nke m oyi ji akụ m kpachie ndị nke m zọpụta fa debe fa chebe fa oyi ji atụmatụ m tụpụta alo nke ga-eme ka ndị nke m na-aga n'iru ka mụwa wee na-aga n'iru ka ndị ga-esota m wee na-aga n'iru ọnyanwa bụ ife anyị na-akọ maka ya ọnyanwa bụ ịwa anya ọ bụrụ oribaba baba bụ onem son na na na na enu one mmanilu ọ bụrụ etu m si wee kwuo otu etu o si dị na aịzaya na m amara onye bụ aịzaya ọ bụrụ ịkọ ka jizọs si wee nwụrụ ọnwụ esi n'ọnwụ wee kunie amarọ m onye ọ bụ oge m na-agụ nna m fa oge m na-atụrụ ndị ichie nzu ọmarọ ife bụ nzu oge m na-ekwu maka akwali ọmụmụ fa amarọ ifebe akwali ọmụmụ oge m na-akọ maka eke oye afọ nkwọ ndị juu amara ya ndị izrel amara ya ndị ofe mma na amara ya sọ ndị mụ ya bụ igbo ya na onye aba awamanya m onye aba anya ị ga-awa mala onwe gị onye igbo mala onwe gị na ị na-asụ papapa oribababa na na-asụ ife na-enwere isi ịma na-akọwa n'afa ịma na-akọwa n'igbo ife ndị a niile bụ mmadụ iji nzuzu kwa ọgọdọ ya na awamanya bụ ịghọta onye ịbụ mmalụ onye ịbụ welie kpaa nganga welie tụọ ọnụ welie kpaa nganga welie atụọ ọnụ welie bụla onye ma ife ya na anyị na-enye ekene n'uzi zila afa n'uzi ọ ndị uzi ọ ndị a bụ ndị bụ ndị nkụzi ya taa anyị ka na-ekpatụ aka na ya bụ age grade igbo age grade otu ọgbọ ebe anyị ka na-aga maka na anyị ka nọ n'ọnwa anyị anyị nọ n'ọnwa anyị anyị na-ekwu maka ọnwa anyị ka anyị ghọta ife anyị bụ ka anyị ghọta na anyị na-ekwu maka ọnwa anyị ka anyị ghọta na anyị na-ekwu maka ọdịdị anyị ya na anyị na-ekwu maka age grade anyị na-ekwu maka otu ọgbọ igbo ịnọdụ na mba ịga na-eme ụgbọ ilue na mba ime ka ndị mba si eme maka na ọ bụrụ gị ọ bụrụ obodo gị ịbụ mbịambịa so n'obodo gị ka ị ga-anọ ma ọgbọ so n'obodo gị ka ị ga-anọ kwuo ọgbọ so n'obodo gị ka ị ga-anọ ọgbọ ya na anyị na-ekwu maka otu ọgbọ igbo anyị na-ekwu etu o si dị na ana igbo ya na ọ bụ ana igbo ọ bụ nne ọkpụ anyị na-ekwu maka elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelie ya na elili afọ gị na elili afọ nne gị na elili afọ nne nne gị na elili afọ nne nne nne nne na elili afọ nne nne nne nne nne na elili afọ ndị nne ndị a niile wee bata na nwaanyị nke mbụ hibela ụmụnna gị akwalị. i wee bata na nwaanyị mbụ hibela ụmụnna gị maka na nwaanyị na-amụta mmadụ na nwoke ada amụta mmadụ ya na ọmụmụ site na nwaanyị nne ọkpụ nke mbụ onye bụ akwali akwali ọmụmụ ụfọdụ ndị na-aghọtafie maka na fa aghọtara na arọ binago bụ arọ ọkwa akwali mana nwoke mana akwali nwaanyị ọkpụ nne nọ nwaanyị ya na akwali bụ arọ mana akwala bụ arụ nwanyị onye abụ nwanyị mbụ si na unu ga-adị unu wee dị na ife anyị ji eme mpako na ife anyị ji aza afọ ị na-aza na ebe a nụtalụ nne gị na ebe a nọ mụta nna gị na ebe anyị na-asị m n'obodo gị na ebe anyị na-asị m na ụmụnna gị na ebe anyị na-asị m na iketala anyị wee na-alụ ụlọ nwanne m onwero nke okpu osụsọ dị n'ime anị anị meyikwudo ebe a ya na anyị nọ n'ọnwa ana ya na ị na-eche maka ya bụ elili ọmụmụ nwa your umbilical cord kọnekti gị na nne gị kọnekti nne na nne ya kọnekti ya nne nne na nne ya kọnekti gide wee gị gide wee bata ebe ọ ga-akpọ bụ n'ana n'ana Igbo ọnya ka iji akụ igbo ọnya ka iji akụ igbo 100% ya na ị ga-anwa elili kelee dịka ngwugwu elili kelee amakwale dịka ngwugwu ọ ga-aba na-ekwu maka iwu anị na-ekwu maka nsọ anị na-ekwu maka ntọ anị na-ekwu maka omenanị na-ekwu maka ọdịnanị ka ịghọta na ịma mgbapụli ya n'ọsọ maka na ife anyị na-afụ ị na-akpọ iru ị na-aga ịpụta iwelu pankeki nyachisie ma nke anyị e ji afụ ọnụ akpụchasị na ọ ya nwee aha na nwee ana igbo kpọmkwem na akwali ụmụnna anyị nwee ebe isi jelum njem na-abịa ya na anyị na-ekwu maka age grade ka anyị ghọta na ife igbo ji mebe age grade bụ ka ọ ga-esi dị nwa na ana ka ana ga-esi dị mma ka igbo ga-esi dị mma ka ọ ga-esi bala igbo otu ọgbọ a na-ekwu maka ya bụ ka igbo ga-esi dị mma ka ana ga-esi dị mma ka ụmụnna anyị ga-esi dị mma ka obodo anyị ga-esi dị mma ka ogbe gị ga-esi dị mma ka igbo ga-esi dị mma ka ị ga-esi dị mma maka na ọ bụrụ na ndị adịrọ mma onwero mma gị na-adị onwero mma m nwa na-adị na-enwe onye igbo enwe enwe ga enwe enwe m enwe naanị ọnya bụ ife anyị na-enebanye anya na age grade na age grade anyị na-ekwu maka otu ọgbọ na ife otu ọgbọ na-agwa anyị bụ gịnị etu esi achị igbo ọchịchị a igbo complete and total holistic system system nke na nke ji anwụ ya nke ji mmadụ nke ji mmadụ ma nwoke ma nwaanyị ma okenye ma duru ma onye ala ma onye isi dị mma ma onye isi na-adọrọ mma ma ozu nwụrụ anwụ maka na o bụla ozu n'ozu igbo ife ndị a niile dị hol system ọnyanwa bụ otu ọgbọ ndị Igbo the age grade system na otu ọgbọ a otu ọgbọ a na ọnyanwa debelụ o so n'iwu ana o so n'omenala o so na ntọala o so n'ọdịnala nke hibela ala ga-eme na igbo ga-adị dịka echi na echi ada agwụ agwụ maka na a na-achịkwa ife achịkwa chịkọ onye achịkọ o wee dị ya na otu ọgbọ nwere ụlọ ọbalụ ndị igbo ada eme otu ọgbọ ka e wee na-aza okooko sọsọ ka a na-aza okooko afa sọsọ ka e wee na-ana n'aka mgbele ka e wee na-eti igbo ijele otu ọgbọ nwere ulu ọbalụ nke mileni mikalisia na n'ife anyị na-aghọta otu ọgbọ bụ onye kpatara na ọnwa gara aga na anyị bido n'ebe anya otu ọgbọ nke ụmụntakịrị anyị bido n'ebe anya otu ọgbọ nke ụmụntakịrị ndị amụrụ ọfụ ndị obele ndị obele site na ndị amụrụ ọfụ wee lue na ndị amakekwu maka na ebe a bụ ebe a ga-ebido ebe a bụ ebe a ga-anọ wee sụcha anya bụ anyị ebe a ka a ga-anọ wee kwadobe nya bụ anyị ya na otu ọgbọ gbasalụ etu esi achịkwa anyị igbo etu esi edebe anyị igbo nke bụ igbo system of governance nke bụ governance ndị igbo uwe igbo okike igbo ana igbo ya na n'ọnwa nke ikpeazụ nke anyị gafelu anyị bidolu n'otu ọgbọ nke ụmụnta ndị bido na ndị eku n'aka ndị amụpụta akịta akịta akịta wee lue na ndị amakekwu ya bet to teenagers otu ọgbọ ndị aka anyị bụ nebanye anya anyị wee kọọ nkụzi anyị wee kọọ etu ụzi si wee wake ndị anya ọnya bụ ịwaka anya anyị wee kọwaa etu ụzi zila afa sizi ndị a amamife na ntọ na igbo na iji na mbụ wee kwadobe fa ife izizi fa na-amụta bụ nwekọ fa na okike nwekọ fa na okike mana famọrọ mgbe fa na-amụ ife ndị a fa na fa na-amụ ife ndị a ka fa si amụọ maka na fa ejiro e, slate jide chọk jide pen jide pepa wee na-amụ na-aga n'ụwa igbo na a na-eme igbo eme a na-ebi igbo ebi <clears throat> ya na ife mbụ fa na-amụta bụ nwekọ fa na okike ọnya ka eji wee nye ọmụgwọ ya ka eji kpatụ aka na ọmụgwọ maka na ọmụgwọ bụ nkwadobe ọmụmụfa nke ọzọ bụ nni a na-enyefa maka na nne a na-enyefe a bụ nkwadobe ọmụmụfa idebe ịkwadobe ya bụ ọmụmụfa anya anya bụ ebe nkụzi a na-ebido <clears throat> na nkụzi fa na-esite na ịmụta nwekọfa na chi mana etu esi akụzi ya na-aba site n'ọmụgwọ na nni nke maka na fe epeka kpatụ ndị aka mụsịrị ọfụ ọnya ka anyị jikwe maka mmiri ala maka na oge ebu ụzọ bubatagodu mmụọ okike ka ọ ga-enwe ike ime na ụbụlụ ga-emeghe na echiche ga-emeghe na chi afọ nyọrọ ụwa ga-emeghe site na mkpụrụ obi wee na-enweta wee na-enwe ike wee na-anabata ife nke a na-akụzi maka na nne dị mkpa maka na ajọ nne bụ ajọ echiche ezigbo nne bụ ezigbo echiche ajọ nne bụ ajọ echiche ezigbo nne bụ ezigbo echiche ọnya ka igbo ji gwuo anyị sị na mgbe izizi ajọ agwa bata na n'ala n'ụwa ndị igbo na fa na-ajụ ese wee chọpụta na nwaanyị nye nwa ya ala n'ọfịa nọ n'ime oge a ka ajọ akparamagwa bata na ndụ mmadụ mbụ ya bụ na ebe a ka anyị ga-esi wee ghọta na nkụzi uzizila afa na-ebido na nwa na ịwaka anya na-ebido na nwa na ọ bụrụ iwu bụ na ị na-awaka anya ịpụta esia he na akedo ịdịkwa mmata taa tata bịa ka nwake ya anya na ka esi aga njem nwayọọ nwayọọ o wee na-edebanye na ife ọzọ na-amụta bụ nwekọfa n'igbo nwekọfa igbo yana ịnwetasia nwekọ gị na chi ịbanye na nwekọ gị na igbo maka gịnị ọka ndị a ka pelu mpe ị ga-ebugodo ụzọ nyefa nni mmiri ala nke ga-eme ka mkpụrụ obi fa wee dị nkwadobe na mmụọ nke nyụrụ ụwa wee nwee ike iteta wee nwee ike ịdị na-aghọta ife a na-akụzi ebe a bụ nke a bụ ulu nri balụ ee nke akpata ndị igbo ji debe ọmụgwọ ka nwa wee nwụjue mmiri ala afọ ka ọ wee kpaa agwa dịka mmụọ ka ọ wee dakpa na agwa ka anụ ọfịa maka na o nwere ife anụ ọfịa ji dị iche na mmadụ mana kita anụ ọfịa akazi mmadụ nwa kita anụ ọfịa akazi nne onye igbo nwa maka na onye igbo ya rapụ ife ife eme na-eme ife ọzọ ya na ebe a bụ ebe mbụ na ebe nke ọzọ bụ nwekọ fa igbo ọ site na nwekọfa na igbo aka o ji oji o e, e, wee lụọ ofu ọnwa nke ndị igbo ọgụ na asatọ ụbọchị ọgụ na asatọ pụtara ụwa aba anya afa dịka o si dị na bendị dịka o si dị na bendị maka na ọdịbendị dịbendị dịka anyị si kọwa oge anyị na-ekwu maka ịba afa anyị mee ka anyị nene ka amala oge ndị be anyị ji aba afa ya na ịba afa si na nkụzi nke ọzọ bụ ikpu anị ma ọ bụ ịma mmụọ site ịkpụ ana na ịma mmụọ nwata onye igbo nwoke a na-aghọta ife bụ nsọ a na-aghọta ife bụ oke na-aghọta ọlụ dịlia na-aghọta etu o si achịkwa ilo nke nyanwa na echiche nke nyanwa na-aghọta oge ọ ga-ejikwu ife ọ ga-ekwu na ife ọma na-ekwu na oge ọma na-ekwu etu a ka ọ dị nwaada Igbo etu a ka ọ dị nwaada mgbe ọ na-ete agba ọbịa nke ọzọ ọ bụ ọlụ aka n'ime oge a ka ọ a na-enweta ọlụ aka na oge anyị nọ na akịta bụzi akwụkwọ ka a na-agụ a na-agụ akwụkwọ mana ada agụ uche anyị na-agụzi akwụkwọ mana anyị ada agụ uche ọ ife ndị a niile bụ atụmatụ uzi nwa bekee wetala anyị nkụzi nwa bekee wetala anyị nkụzi nke na-enwero echiche na-enwere atụmatụ nke gbasara ụkwụ n'ala Igbo maka na ị na-agụ akwụkwọ kedu ife ị na-agụla akwụkwọ ị na-agụ akwụkwọ ọnụ kedu ife ị na-agụla akwụkwọ ị na-agụ aka uche bata kedu uche na-abatanụ maka na uche nke bụ uche bụ gịnị akọ na uche nke ga-edebe gị debe igbo debe ana igbo ya na ndị a bụ ife mwaka anya mwaka anya nke anyị na-ekwu maka ya uzizilu ofekafa uzizilu mmụọ batalụ n'ala Igbo ya na anyị na-ekwu maka otu ọgbọ ka anyị ghọta n'otu ọgbọ n'otu ọgbọ gbadola ụkwụ na Igbo n'otu ọgbọ nwere ụlọ ọbalụ na ana Igbo na o nwere ọrụ nwee ụlọ na nchịkwa Igbo ọnyanwa bụ otu ọgbọ na ife ụmụazị ndị a ga-amụta ma oge a ga-awakefe anya ma ọ bụ oge ọ bụ nwata wee si na nwa amụrụ ọfụ lue na-amakekwu na n'ime oge a n'ọgbọ ụmụnta na ifefe ga-amụta graduation fa na fa graduate go na fa amụtago na awakego fa anya bụ ịghọta inye fa nghọta ime ka fa ghọta ime ka fa mụta n'ọra ka ofu onye ọra ka ofu onye ọra dịka nne na nna ụmụnna ogbe ikwunne na ka ọ ga-esi dịlụfa mma ka ka ofu onye na ọdịdị fa ka ọdịdị ofu onye maka na ofu onye na-ata ata igbo ka ya na-agakwali ofu onye ndapụta ata ndapụta ata igbo ya na-agakwali ndapụta ata achọọ m m tata ụmụnna m ka ya adị azụ ogbunike ka ya adị ogbunike ka ya adị ana igbo ka ya adị ya nọọ ife ndị a bụ ife izizi nwata na-ebuzi amụta na-enwe enwe na-enwe mmadụ enwe na ife ga-abalị ụra ka ife ga-abalị ofu onye maka na ofu onye ọ bụrụ na ọ mụtali etu a ọ bụrụ na ọ ghọtali etu a ọ dị ka ndụ nwa bekee ọ sị this is my life i can do whatever i want yes this is my life i can do whatever i want nke a bụ ndụ m ifesom ka m ga-eji eme mana igbo na-agwa anyị na ọ bụrụ na ọ metụ anya ọ metụ gị imi ya ka igwe ka ọ na igwe ka ike dị ọ bụrụ na ofu onye ka ike dị ọ nke a bụ ife izizi nwata ga-amụta wee lue site n'oge amụrụ ya wee lue n'oge ọ bụlụ gịnị n'oge ọ bụlụ gbaa maka ekwu ọ kwesịghị ịmụta ife ndị a nke a ife nke ọzọ ọ ga-amụta bụ n'otu ọgbọ n'otu ọgbọ bụ ike ike onye ọbụla ma mụnwa ma ngịnwa ma onye nke ma onye nke a ma ma anọ n'ọgbọ ma ma anọrọ n'ọgbọ ike onye ọbụla ga-etinye iji mee ka ọ dịlụ ọra mma n'agbanyero arọ n'ọdị na agbanyere arọ n'ọdị nnukwu azụ ya akpata nnukwu nkụ obele azụ ya akpata obele nkụ ya na mgbe m dị na nwata mgbe m dị arọ ise anyị na-echu mmiri mmiri enwesịrị bọket saiz saiz a na-ebu dịka nwa dị arọ ise anyị ebunye m obele komkom penti ka m wee jee kute mmiri mana ụmụnne m ndị togolo eto ga-ebu bọket bugolo ibu fọ galọn wee jee jekute mmiri ya na nnukwu azụ ga-akpata nnukwu nkụ obele azụ ga-akpata obela nkụ ya na age grade na-eme ka ịghọta n'ala Igbo na o nwere ọrụ dịla onye ọbụla na-agbanyerọ arọ n'ọdị n'agbanyero arọ n’ọdị maka na nwa tọrọ nwa nwere ike dị arọ na-abụ nwa ike dị ịtọ mana ọ na-ekudo nwa ọtọ nwa tọrọ nwa nwere ike dị ịtọ mana ọ nwee ike inye aka isi ya nye m iko onye m iko gbajie jee wetalụ m ngaji o m ngaji ya na a na-ebido na nwa wee na-akpụ mmadụ onye a bụ ka anya ndị igbo mere ya na age grade sistem na ị e na-ebido na nwa wee na-akpụ mmadụ tupu ọka maka na ọka arụ ọfịa arụ ịkpụnụ ya nọ ife nke a bụ ife ọzọ a na-amụta maka na age grade bụ sistem o etotu sistem e, otu igbo ji ama na-eji anigbo etu igbo ji achịkwa ana igbo edebeta ana ya na a na-ebido n'oge a na-ebido n'oge wee kpakwa anya wee chịkwa anya wee chịkọ ọnya site na mmadụ nke bụ anị anị nke na-ekwu okwu anị nke na-aga ije anị nke na-afụ ụzọ anị nke na-anụ ife ya na ọ dabata na ani ọzọ dịka mmadụ ebido na mgbosi izizi wee bịa wee bịa. maka na ibidolu na mbụ ọkalụ akụ ya na a na-ebido na mbụ na nwada arọ ịnọ ga-enwe ike ịza ụnọ na nwada arọ ịnọ na ị ga-enwe ike inye azịza ọza ụnọ na nwada arọ ịtọ na ị ga-enwe ike nwere ọlụ ọ na-alụ na nwada arọ ịtọ nwere ọlụ ọ na-alụ na nwa nwada arọ na-abụ nwere ọlụ ọ na-alụ nwa arọ na-abụ na-alụ ọlụ nwa arọ na-abụ na-eje ozi nwa arọ na-abụ na-enye m ya mkpịsị edemede ịkpọọla ya nọ mkpịsị edemede onye gị mgbe ọ ga-eji lụọ arọ ịtọ isi ya ngwa nye m iko onye ya iko mana ị ga-ebido na mbido nwa ọnwa isii na-eje ozi maka na ị ga-amụsị ya amụ zikia ọnwụ anwụ ya na ife igbo na-eme ka ịghọta na age grade na otu ọgbọ bụ na ọ nwere ọlụ na nke mbụ na ọra karịrị mmadụ na ọdịmma nke ọra karịrị ọdịmma nke ofu onye nke abụlụ mbụ na nke ịbụa na onye ọbụla igbo nwere maọbụ oke maọbụ nwunye ma ọ bụ na-epeka m mpe na onwelu ife oge tinye na etu oge si kwado igbo na etu oge si kwado ezinụlọ na etu oge si kwado ụmụnna na etu oge si kwado ogbe na etu oge si kwado nwunye na nwa arọ na-abụ na ị ga-asị ya akpa ụkwụ ya ọ cheta akpa ụkwụ a ọ bụrụ iwu bụ na iji chịtalụ nwa arọ na-aba akpa ụkwụ a ọnya ka igbo ji wee mee ka anyị ghọta na otu ọgbọ bụ age ability to make contribution na onye ọbụla ga-etinye onye ọbụla nwee ife ọ na-ewebata onye kpatara na oge m dị na nwa na n'ịdị arọ ise ejebe agụ ị na-eje agụ ejebe nkụ ị na-eje nkụ ilue ibe ibulu nkụ ise gị wee bulu ofu onye kpatara na mụ na gị tata gbasaa nọ na mba dị iche iche na-ata afụfụ dị iche iche ma nwee ike nọọ gbasie okpi ike naanị maka na nwa ị na-enyere ọzụzụ etu a obele ikuku kue enyi okolopu obi ama pụọ goli maka na ọ gbasiri ike maka na ọ marọ na ndụ a bụ ka ọ wee dụrụ ndị ọzọ nwa n'ọnya ka o ji dị ndụ ya na otu ọgbọ na-eme ka ịghọta na mmadụ adịghị enekwasị anya so na ndụ aka o si oh this is my life this is my life because it's my life if i want i can take it ya na otu ụgbọ mee ka ịghọta n'ala igbo na mmadụ na-enwe mmadụ enwe na ọ bụrụ ịtụ masịrị ya ka ọ ga-esi bi ndụ na ọ bụrụ ọteta ụla taata ọ sị na ike ụwa agụgụ ogbuo onwe ya na onwekwu dị ike ime nke a maka na ndụ ọ dị nwere ndụ ọ na-abalị ụlọ ya na otu ọgbọ na-eme ka anyị ghọta dịka ndị igbo na ndụ onye igbo ọbụla nwere ụlọ ọba ọ sị na ọ bara ọlụnyanwụ ụlọ ọ baalụ ndị ọzọ ụlọ maka na agụba ọnụ agụ ịnya obugodu na ọ nwere ife ọzọ ọ na-eme ọ bụ na ara na ọ dị ndụ na-eku ume agụba ọnụọgụ agụ ịnya ekebe oke ekenye okie arata okie ya na onye ọbụla nwere ife ọ na-atinye ka o wee dịla igbo mma nke a bụ ife otu ogbo na ife ụmụazị na-amụta site n'otu ọgbọ mgbe fa na-elule ife a nwata ga-amụta ya oge amụta ya site na mbọsị amụlị ya wee lue n'oge afọ ọ bụ amakekwu na ife ọzọ a ga-amụta ya maka na uzizila afịa ezigo ndị nkụzi akụzigo onye akụzilụ ga-amụtanụ na ife ọzọ a ga-amụta bụ ife dị iche iche dịka ịbụ onye ọchịchị dịka ịchị mmadụ na ịchị onwe leadership skill na afụghị ebe ụmụazị na-egwu egwu ụmụazị dị arụ ise ibi na-enene ịfụ n'ime ka fadị arọ ise faji akafa na-etinye iwu faji akafa na-etinye iwu nke dị n'egwu afa na-egwu faji akafa na-ekwu na-ekwu onye dala iwu faji akafa na-ama onye onye dala iwu ikpe gwu ya na ọ daga iwu ife ndị a bụ leadership skill ife ndị a bụ ife ọ ga-abịa ịbịa na be nwa bekee ị na-ejezi a na-akụzizili ịnya na-anazi ego na mana ife ndị a niile dị n'ọdịnala Igbo ife ndị a niile banye n'ọdịnala Igbo n'etu Igbo si chịkwa etu Igbo si debe onwe maka na Igbo n'onwe ya bụ ụlọ akwụkwọ be mmụta ọ nke a bụ ife a na-akọwa site n'otu ọgbọ na ife ọzọ nwata ga-amụta bụ mmeso ya na ndị ọzọ mmeso ya na ndị ọzọ social skill maka na ọ bụrụ nwa na-asụ nsụ ọ bụrụ nwa na-enwele ifele ọ ga-enwelili ndị ọ na-egwu egwu ya na na-egwu egwu mana ị nọ naanị nwa bekee chọpụta na nwa na-asụ nso na nwa na-enwere ifele na ekwuru si na onwe special need ya na ọ ya na arụ adịchara ya ka enyi ya obele e, e, e, enyi ya mpaghara ebe ọ ya na-anọ si ya maka na o zuru oke ka ụmụaka ndị nke ndị ibie mana n'ọdịnala Igbo ọ bụ na aka nwata pịara apịa onye na-agwụ ya n'ofu aka ya pịara apịa ụmụazị ndị ọzọ ada agwụ ya n'ofu aka apịala apịa o so ụmụ ọgbụ ya na-eme ife ụmụ ọgbụ ya na-eme mgbe anyị nghọta na aka onye nwere ofu aka ka onye nwere aka na-aba adị nkọ ọ bụ nọ nke na-ada afụ ụzọ ịghọta na onye na-ada afụ ụzọ na ọ ka onye nwere anya na-aba afụ ụzọ ọ nke a kpatara na igbo enwero ife a na-akpọ e, e, special needs and disability onwero ife dịka na onye dala ogbi na nwata dala ogbi na ụmụazị igbue na-ekwu okwu na fa na-egwu egwu na ọ nọrọ n'akụkụ na-ebe akwa akpapụ a n'ụsọ na nwata ofu ọkpịa ka ofu ọkpịa na ose ụmụ ibie na-agbagharị na-achụ ụkpana na-achụ ụkpana na-akpa njuna na ọ nwere ebe akpapụli ya n'ụsọ ọ nke a bụ soshal skil ya na etu o si fụọ onwe ya anaghị emerụ ya ọ naghachi azụ na onwero nwa na-anaghachi azụ onwero nwa na-adaghachi azụ onwero nwa na-enwere enyi onwero nwa nọsịa onwere nwa okpu onu na-akpụ ya na nwatakịrị na site na mbụ amụlia wee lue n'oge afọ ụbụ maka ekwu na onwego do social skill ọmalugo a na dịka onye dịka m oge mpelumpe mpe na m bụ ụlị na m akara arụ mana ama m na m akara arụ na akpụ aka mana mana nkara arụ n'okwu ọnụ ewelụzie m okwu ọnụ m wee dajuzie akpụ aka nna akara arụ na ya social skil ya na ịma nnapụ m oge a mana isi ka etibe etibe itigbue ya nọ nke a ka igbo na-eme ka aghọta ụmụazị mmanụ site n'otu ọgbọ nke ọzọ bụ interpersonal skill. negosieshọn etu nwatakịrị ga-esi wee fụọ onwe ya n'ọnọdụ o wele okwu ọnụ a o wele akị wee kpepụta onwe ya wee kewapụ wee kpepụta onwe ya n'ọnọdụ ọnụ n'ebe ọfụla onwe ya etu ọ ga-esi mee ka ndị ọzọ nabata ya dịka etu m si wee masị atụ dị iche iche etu ọ ga-esi mee ka ndị ọzọ nabata ya ọ bụ onye nwa tokalịsị ndị ọgbọ ya n'ogologo ọ dị ebe ọ dị ebe akwa na-aṅụ mkpụrụ ọgwụ si maka na ya kasị ndị ogbu ya n'ogologo mana ị bịa n'ụwa nwa bekee ịfụ na nwa kasị ndị ogbu ya n'ogologo na ọ na-ebe akwa na-aṅụ mkpụrụ ọgwụ si gịnị kpata na ya etoko ogologo na ọ na-aga ya soro ndị ifela na-eme n'ọdịnala igbo na ntọnala igbo na iwu iwu ala igbo na omenala igbo na nsọ ala igbo ife ndị a niile enwero ka o si nwata ọ naghachi azụ maka na o so otu e. ọnya ka anyị ji kpọọ fa born free born free ndị na-enwero ife na-akwụsị fa ndị na-enwero ife kedo fa ndị na-enwero ife jide fa sọọsọ ife ga-ejide nwata bụ okenye isi apụta na ịmarụ mma pụta na ịjọrọ njọ pụta na ụkwụ ya gbajiri agbaji pụta na ịda afụ ụzọ mana ọ bụrụ na gwara nwata ife ndị a niile nwata ga na-aga ka ndị otu e. anọ ife ndị a na-adụrọ n'ala Igbo ọ ife ndị a na-adụrọ n'ala Igbo na otu ọgbọ na-eso ọgbọ ebie ya ịbịa na be m ọ bụrụ na ndị dị arọ ise na-asa efele mbata na be gị nwa gị dị arọ ise ga na-asa efele ọ bụrụ na nwa gị dị arọ ise ada asa efele ajụa gị gịnị kpatara na nwa ya dị arọ ise na ọ da asa efele ịmakwọ na ndị ọgbọ ya asaba gị efele ịmakwọ na ndị ọgbọ ya adọba gị ọdụ ya na ana igbo na mmadụ na-eso ọgbọ ya na ọ nwee ife ka mmadụ ndị ọgbọ ikwube okwu ikwube okwu ndị ọgbọ ekwu okwu ikwula okwu anyị ama na ịda ekwu okwu mana ị ga na-eso ndị ọgbọ na-emekwa huhuhu gị na fama na-aga gị na fama na-echu mmiri gị na fama na-azụ ụlọ gị na fama na-achọ ụdala gị na fama na-achọ mango gị na fama na-ajị arụm gị na fama na-eji igbu igbu azịza eji aza ezi ya na ife ogbo na-eme ka nwa na-eme sọsọ ndaghachi azụ dị n'ala igbo bụ na ọgbọ eme na imerọ ya na ọgbọ na-agụlụ mmadụ oge ọnyanwa bụ interpersonal skill na ndị ọgbọ m na-agba egwu na aga m eso ndị ọgbọ m ọnya bụ mwute dịlụ nwa igbo so ofu mkpụrụ mwute dịlụ nwa igbo n'ọgbọ m na-eje akwụkwọ na mada eje akwụkwọ n'ọgbọ m enwego aka ọlụ na m enwere aka ọlụ ya na igbo na ese ọgbọ ife ọzọ a na-amụta site n'ọgbọ na ụmụaka bụ ife ndị dị si iche iche dị igbo mkpa dịka ikwu eziokwu dịka ikwu eziokwu maka na n'ọgbọ ka nwata ga-eji wee malụ ka e ga-eji wee malụ ma nwata ma ọ na-ekwu eziokwu ma ọ na-asị asị maka na n'ọgbọ ka a ga-eji wee bido wee mabịa njakịrị kwuo eziokwu kwuo eziokwu maka Chukwu kwuo eziokwu maka Chukwu ya na ọgbọ na-eme mmadụ ọ bụrụ ife ọ ga-abụ dịka onye nwere ezi agwa ọgbọ ị ga-asị asịzi na asị nye na-asị ka agbazi na asịrị na ị na-agbaka ọgbọ bụ onye ka iji wee kwue si na ọgbọ na ala Igbo bụ one holistic system of governance. one system of governance ọ ebe a bụ ebe mmadụ na-amụta karịsị ife karịsịa maka na ọgbọ ga-ebido ụzọ wee kwube tupu olueli nne na nna ntị tupu nne na nna achọpụtali na nwa nke a na ọ na-asị asị ndị ogbu ya ụmụazị ndị ogbu ya ebulugolu ụzọ ghọta ya na ọgbọ ife ọ na-eme bụ ime ka mmadụ bụrụ onye eziokwu ọzọ bụ ime ka nwa nwee ntachi obi maka na ọ chọọ iso ọgbụ ya ọ chọrọ iso ọgbụ ya ọ chọrọ ịdị ka ọgbụ ya perseverance ya na isi a na ọda ngwụlọ na onye esoro ọgbụ ya bụ ime ka ọ naghachi azụ ọ chọọ iji okpolokpo na-esokwali ndị ọgbụ ya na-eme ifefa na-eme ọ anụ ife ọ na-anụ ntị ike mana o ndị ọgbọ ya wele anya na-aghọta ifefa na-ekwu na-aghọta ifefa na-eme na-esonyekwali ya na n'itinye n'asụsụ nwa bekee ọ dịrọ isolated ọ dịrọ depressed maka na ọ na-eso ndị ọgbọ ya ọ na-eso ndị ọgbọ ya na-eme ife ndị ọgbọ ya na-eme n'ọgbọ na-agụlụ mmadụ oge na-amụta ịdị uchu dịka oge mpempe na ọgbọ mesịa gbaalụm krismas anyị ejee wele ga agbata na krismas wee jee gote ọkpa wee jee ghọọ ọkpa wee jee n'afịa lee anya maka na ife ọgbọ ị na-eme ọgbọ ịchụba ngwele chụba ngwele ọgbọ ịkpaba ndụ na ịkpaba e na emekwa nke a mekwa nke a ọ gakwa ma na-eme gị ya e. ya nọọ ife ndị a bụ ife otu ọgbọ mmalite otu ọgbọ na anyị na-ekwu maka otu ọgbọ ya bụ igbo age grade ka anyị ghọta nọọ sistem dị total na ofu ife ka otu ọgbọ na-eme n'ala igbo ịkwado ọdịmma nke onye ọbụla contribution for the benefit of everybody ọnyanwa bụ otu ọgbọ ya na otu ọgbọ ọba etu igbo si eme mgbe anyị na-ekwu na igbo bụ just society just society anọkọtara ọbịa o nwere etu esi kpazie anyị o nwere etu esi kpakwa anyị o nwere etu esi wee debịa mana anyị bụ ụmụ igbo aghọtara ife ndị a niile anyị chee nọọ n'ọgbọ na nke a maka na anyị bụ ndị azụpụ n'ụzọ anyị maka nọọ ife ndị a niile anyị na-akọwa ka nwa bekee ji gbaa igbo mgbe okpulu ka anyị mechie otu ọgbọ nne gị bala ụka ya si esokwa na otu ọgbọ ya e, e e na mmụọ na ana ọkwa ajọ ife kedu ife ọ na-eme ọ na-akanye nwa mmadụ ụjọ ka ọ nọdụzie asịa ka ọ dị nweda ndị na-asị ya na imetarịa ma na imetalịa maka na otu ọgbọ gị mgbọsi onye igbo na-anwụ otu ọgbọ ya na-enye otu ọgbọ gị na enyi gị otu ọgbọ gị ka gị na fabi ji bido ụwa onye kpatara na mgbe ị bịalụ n'ime igbo eme ị ga-aghọta ebe ọgbọ na uke si weba na ndụ gị ị ga-aghọta na ị na-agụ ọjị na ị ga na-agọrọ ndị ọgbọ gị ma ndị nọ ndị na-anọrọ ma ndị nwụgola anwụ ma ndị na-apụtara ụwa ma ndị na-apụtara ụwa ma ndị pụtara apụta nwụchuo anwụchue ya na ndị a niile ife ndị a niile bụ ike onye igbo ike ndị igbo ebe a ka ike dị site na ụmụnna anyị na ikwu nne anyị na otu ọgbọ ya na ndị enyi kedụzi ife ga-akọ maka na otu ọgbọ na-eje anụlụ onye igbo nwanyị otu ọgbọ na-abịa kwuo ozu ma nke a bụ mgbe anyị kọbaziala ụgbọ ndị okenye ya na ife igbo na-eme ka anyị ghọta bụ na otu ọgbọ bụ bụ ebe izizi igbo ji bụrụ ndị na-enyeji onwe fa afọ maka na onye ọbụla na-etinye na onye bụ ofu akpa akpa ndị igbo ka igbo wee dị ka echi na echi na agwụ agwụ making contribution regardless of your age so contribution dị based on your age and your ability ya na nnukwu azụ ga-akpata nnukwu nkụ obele azụ ga-akpata obele nkụ mana ife ndị a niile bụ gịnị na nkụ bụ nkụ maka na obele azụ nwere ọnụ oji eli nnukwu azụ nwee ọnụ oji eli ya na onye ọbụla na-eli eli ga na-etinye etinye ya na otu ọgbọ ka igbo ji achịkọta achịkọta onyinye na nkwado onye ọbụla maọbụ nwoke o maọbụ nwanyị o maọbụ okenye o maọbụ duro o maọbụ ikwu o maọbụ ibe o maọbụ ndị enyi otu ogbo ka igbo ji wee dịka nkata onye ji nkata wee jee mmiri ije ije ije seta ịcha ịsha nke bụ crayfish iwelu nnukwu nkịtị itinye ịmanye ya ịzali ya ikpu eru naanị isha eju otu ọgbọ ka igbo ji mee efe ndị a niile na ike onye ọbụla anarọ n'iyi na atụmatụ onye ọbụla anarọ n'iyi na ndụ onye ọbụla dị mgbe onye igbo bala ụlọ ya na ndụ igbo ọbụla bala ụlọ ịbụ ma ọnwụ igbo ọbụla bala ụlọ maka na ọ ga-ana ana ana lue mepụta nri nyaanị ike nyaanị ume ya na onwero ife naanị iyi naanị igbo onwere onye igbo na-ezuru oke ma ọ na-echi ntị o zuru oke n'ebe otu ogbe nọ maka na otu ogbo raba na otu ogbo chụba ngwele ọ ngwele ọsọkwa ya anya bụ na ọ ga-eji afọ na-akpụ naanị maka na ifi na ọda ngwụlọ ya na otu ọgbọ ka igbo ji wee chịkọta ike onye ọbụla atụmatụ onye ọbụla ife ọbụla onye ọbụla bụ onye igbo nwere ike imenụ na-agbanyere arọ n'ọdị na-agbanyere ka ọra n'ike na-agbanyere ka ọra n'ibu na-agbanyere ma ọ bụ nwoke ma ọ bụ nwaanyị na-agbanyere ma ọ dị gelegele otu ọgbọ bụ ebe igbo chịkọtara ife ndị a niile wee chịkọbata ndụ ka ọ wee bụrụ ife na-eme ka igbo na-aga n'iru ya ka ịghọta na onye ọbụla na-agụ management onye ọbụla jee akwụkwọ nwa bekee dịka m si kwu na ịghọta igbo o nwere ife nwa bekee iji ego ịma na-abụ ịma na-adị na excel first class first class maka na na ndụ ndị igbo na ife ndị a niile na-agụ ọdịwa already n'oge ka ọ dịzile ịtụsazi ya kọwali mee ka nwa bekee ghọta na nyanwa sef na nghọta ya emirodemi na ịga eri nwee ike ịgami karịa na ife ọ na-akụzili ya na otu ọgbọ onye ọbụla ghọta otu ọgbọ ga-aghọta ife a na-akpọ human resources exploitation and management of human resources o nwere etu ọzọ o nwere etu ọzọ dịka obodo ife ndị a bụ ife mele igbo ọbụla ife ọ bụ elu echi ife ndị a bụ ife mele igbo ọ na-agbagoju ụwa anya wee luo echi soso ofu ife a just one just ofu sistem a otu ọgbọ otu ọgbọ a bụ na ije na ana igbo tata ịnọcha ala igbo ịbaa n'ime ugwu ịfụ n'ụwa dị iche ịrapụ igbo ijee n'ime n'ime obodo ime ndị ofe mmanụ na vileji nya n'ime obodo ịfụ n'ụwa dị iche maka ifi otu ọgbọ maka otu ọgbọ ya na otu ọgbọ na-achịkọpụta ọchịkọpụta ndụ onye ọbụla otinya na nkata macha anya machapụta ife onye ọbụla nwere ike ime na machapụta ife onye ọbụla nwere ike ịlụrụ nye onye ọbụla ọrụ nye onye ọbụla nsọ nye onye ọbụla iwu nye onye ọbụla ike onye ọbụla lụba nke ka ọ wee dịla igbo mma so na anyị na-ekwu maka community human resources and exploitation o nwere ebe ọzọ ị ga-agagide fụa ka ọka na igbo maka na ọnyanwa bụ ibe otu ọgbọ nọ maka na ana ọnya ka o ji si elili malụ ngwugwu ngwugwu onye kele ya maka na oge ọ ga-esi wee dị ka ana wee dị ka igbo wee dị dị ka echi n'echi ada agwụ agwụ ọnyanwa bụ the ultimate agenda. for ọganiru nke ndị Igbo development and progress based on self-help ike inwe ike Igbo ji aga ike nga Igbo ike Igbo ji aga ime ka Igbo dị ka echi site n'inyere onwefe aka n'inye onwefe atụmatụ ya na obodo Igbo dị mma bụ n'otu ọgbọ dị mma maka na o ndị igbo ọnya kpata o ji bụrụ anyị bụ ndị igbo kịta ife mwute na ọtụtụ dibịa akpọta ka a chụọ mmụọ maka na ọtụtụ n'ime anyị ka ndị nna anyị fa na nna anyị fa zipụrụ obodo oyibo si ka anyị jee mụọ nwa bekee ka anyị mụta ikefa anyị lue na nke nwa bekee anyị rapụ ife anyị jee mụtazi wee tụkwasị na nke anyị ma ama anyị ghọzie afa anyị lụzie na ya bụ mmiri ịchọnya bụ ịcha mmiri lie anyị abụzie ndị na-atọ na mba abụrụ ndị na-akpa na mba abụrụ ndị na-elolu mba aịbụrụ ndị na-akụrụ mba aịbụrụ ndị na-edozi mba aịbụrụ ndị na-echekwa mba yana ike niile otu ọgbọ na-enwelụ o ji eme ka igbo na-aga n'iru kịta atọ na mba anyị weli wee dozie mba ya na otu ụgbọ nọkọ kịta ife a ga-achọ bụ ka amala onye na-asụkarịsị bekee karịsịa ka amala onye jele akwụkwọ nwa bekee jekarịsịa ọ bụrụzi ka anyị bata n'ala Igbo ka anyị kọwaa ka anyị chebata ife ndị a onye kpatara na ọ bụ na ụmụ Igbo nwee ike ibunata ife niile pụọ na mba Igbo bụ alaeze nke ụwa bụla alaeze nke eluigwe maka nọọ ebe ana na-achị nọọ onye abana na anabadachukwu ya na anyị na-ekwu maka igbo nes anyị na-ekwu maka igbo nes ejirimara igbo na igbo ability which is igbo creative ability igbo nes to igbo ability na igbo ịmụ onwe ya na igbo ịbụkwazị ndị na-ekepụta ife na anyị ga-aghọta na ife ndị a niile anyị na-ekwu bụ ka ọ wee dịrị ụwa igbo mma ya na tupu anyị enwee ike ịghọta ife ndị a na anyị ga-alụtụ aka n'otu ọgbọ maka na otu ọgbọ bụ ife dị oke mkpa maka na anyị na-ekwuzi kịta anyị echee na-etu esizi wee mesịzịa wepụtasịzịa klọb dị iche iche anyị adịghị ekwu maka klọb ife ọbụla bụ atụmatụ nwa bekee kacha anya na ọbụrụ ife a na-ekwu maka ife a na-ekwu bụ ka o si wee sola ana bịa ka o si wee dị n'ana ya na otu ọgbọ bụrụ ndị ụmụaka arụ ịtọ jikọrọ na-arụ ịta jikọrọfa na-arụ ịta n'ime arụ ịta ka ka alọfa mgbe alọfa da ka eji ninye ya n'ana arụ ịta bụ ka fara wee nwụkọ ala n'ofu oge ya na otu ọgbọ na ife jikọọ ndị a njikọ fa site na mmụọ wee gbado ụkwụ naanị ka ọ ga-esi dịla igbo mma ka ọ ga-esi maka na ọ dịla ọra mma dịla igbo mma ọ dịla mma ọ dịla anyị mma ya na etu e ga-esi wee chịkọpụta ife ọbụla mmadụ nwere ike ime na onye ọbụla bụ onye igbo maọbụ nnukwu azụ maọbụ ọbụla azụ maọbụ nnukwu ose maọbụ obele ose maọbụ nnukwu nwoke maọbụ obele nwoke maọbụ nnukwu nwaanyị maọbụ obele nwaanyị ma ọ na-echi ntị ma ọ kpụrụ isi ma ọ na-agado gburugburu ma ofu ụkwụ aka ofu ụkwụ ma ofu ike aka ofu ikie ma ibia akpụlala ma ọ ịdozi mmata ife anyị chọdebe bụ ọkwa ịdị ndụ ee eh, ọkwa ịbụ onye igbo ee eh, ọkwa ịbụ mmadụ ee eh, ọkwa ị na-eku ume ee ọkwa ị na-eli eli ee tii uchu ka ị nwere ike ọ bụrụ na ofu ọkpa anyị nwere melụ na ịya agbanwuro ọsọ dịka ụmụ ibe isi agba ya na faya anọcha n'iru gị nwa nọrọ n'azụ ịkwụlụ n'azụ na-egbu mkpọrọ ofufe mana tie uchu ọ bụrụ na isi anyị kpuru melụ na ịya na-azụrụ ọkịka dịka ụmụ ibe esi azụ mana ịya anọnwụ n'ani na-akụ ogene nọlụ naanị kụbala ụmụ ibe ndị ọgbọ ya ogene ti uchu oife igbo ji otu ogbo akụwala anyị na onye ọbụla bụ onye igbo bara ụlọ na ọ nwere ife oyi etinye anị igbo ya na onye akpata o ji wee bụrụ ife na-eme mmadụ ka ọ bụrụ onye bara ụlọ na responsibiliti ife o ji mee mmadụ ọbụlụ e responsible onye dị responsible maka na ọ ịbala ụlọ a ọ ịba ụlọ a bụ ọchịchị igbo bụ nchịkwa igbo bụ n'igbo na-eme ọfụma bụ n'igbo na-aga n'iru onye bụ gọvanans onwere etu ọzọ onye kpata na enwere ụlọ nga ọ ife ndị akpata na igbo enwere ụnụ nga ọ ife ndị akpata na na site na mgbosi izizi okike keligbo wee lue taa na igbo enwero ndị agha ife ndị agha igbo bụ ndị ọgbọ ụmụ ọgbọ otu ọgbọ ụlọ nga igbo bụ otu ọgbọ ndị ndị ikpe igbo bụ otu ọgbọ maka na otu ọgbọ ị ga-ebu ụzọ ma ya ikpe otu ọgbọ ị ga-ebu ụzọ gwa ya na ịda emeta ya otu ọgbọ ị ga-ebu ụzọ wee nye anọ ebe a ka ife niile onye a bụ senta for igbo governance kedu ife ọ na-enye igbo kedu ife igbo si na ife ndị a niile otu ogbe wee wepụta o mere igbo igbo bụla ebe dị sef ebe ụjọ na-adịrọ o mere igbo mgbe igbo bụ igbo ọ bụla ebe mmadụ na-enwere ụjọ onye kpatara na mgbe nwa bekee bụ ụzọ bịa n'ala Igbo na ọ kọwaa site na ndị a na afa bụ ndị bi n'ala eze maka na nwoke na nwaanyị na nwata na onye ọbụla bụ eze ọkọwa ka fasi eje ije ọkọwa ka fasi enwe aṅụrị ya na ọ wetala udo ọ wetala udo n'ala Igbo ọ wetalụ o wepụla egwu ọ wetala aṅụrị o wetalụ nni na agụ ada agụụ ndị igbo maka na onye ọbụla tinyere uchu uchu onye ọbụla dị ya onye ọbụla dị uchu ka o nwere ike maka na ekele ọlụ eke o nwere ndị ya eje tee nkwụ nwee ndị ya abụ diji nwee ndị ya abụ ndị ya na-abụ mkpọrọgwụgwụ nwee ndị ya na-afụ ọja wee na-eli nri ya na onye ọbụla n'ala igbo nwere ọrụ nwere ife dịka unemployment otu ogbe nwere unemployment otu ogbe nwere ife dịka na onye ọbụla dị eh, onwere onye dị unemployed onye ọbụla nwere ife ọ na-alụ site n'etu ikera maka ifi nka nni wee dị n'ala igbo aṅụli wee dị n'ala igbo ọganiru wee dị n'ala igbo udo wee dị n'ala igbo ụjọ ife egwu pụọ n'ala igbo ọ nke a bụ ọdịnala igbo ọ nke a bụ omenala igbo ife ndị ọzọ niile anyị na-emezikwa kịta anyị na-asụ oribaba shikarababa anyị na-asaịtị etu etu esta si wee mie na etu jizọs si wee mie o tinyere nri n'ala igbo o tinyere udo n'ala igbo o tinyere aṅụle n'ala igbo ya na ife ndị a niile anyị ji si na mba ṅụta wee bịa na-eme wepụrụ ọnọdụ igbo etu o si dị mgbe igbo bụ igbo kpọmkwem maka kịta ihe so ọgbọị maka na iji ịbanye ọgbọị agwa ya na ọgbọị ya enye poizin na ọ ya eme na ya aga n'iru na onwelu ndị nọ na kọt onwelu ndị nọ n'ụka na-asụ oribabababa mana ụjọ ya na-atụ kwada ịnaba ya larụrụ ịgbanyụla ọkụ ịgbanyụ ọkụ ya larụrụ egwu onwe ya na-atụ egwu mmadụ ibe ya na-atụ egwu ndị ikwu ya na-atụ egwu ndị ụmụnna ya na-atụ egwu ndị obodo ya na-atụ egwu enyi ya na-atụ ya na ebe a ka anyị nọ kịta mana anyị si ka anyị na-eneba anya n'ụwa anyị nke anyị gbalụ nke anyị gbalụ gbaba ọfịa nke anyị kpọrọ asị ka anyị nwa amụ nke anyị na-eso kịta amụ makali ma o wetala anyị udo maka kịta na agụụ na-agụgbu ndị igbo onye igbo enwezi ọlụ maka na o nwere ike ịkpa nkata onwekwa ozi otu ogbu ya ya amụ ya ikpe baali ya jụọ anyị ajụjụ gịnị kpata iji n'ụlọ onwe ya otu ogbu anyị abatazi na bịa nọ nzukọ si ya na ọnọdụ ya na ịya agbanwe na ya anụ nwaanyị na ibe ya anụgo nwaanyị na ị ya eme nka na ihe eme nka maka na ọ dịrọzi ya ife anyị ji ewepụta atụmatụ a bụ dịka m si kwu na nwelu ndị si na fa bụ jehova witnes na ndị dịka m onye dịka m bụ witness ndị mbụ na ndị egede onye a na ebu ọbala akwụ ndị na-ekwulu ndị mbụ na ndị egede ọnụ fa ya na-ekelekwa m ụnụ ụmụnne m ebe a ka m ga-arapụ ozi anyị nke tata ebe a ka ọ ga-ejedebe ebe a ka ọ ga-ejedebe n'izu ụka na-abịanụ anyị na-ekwukwali n'izu ụka gara aga oge m wepụtala ọgụ arụ ewepụtakwa m nchịkọ ọgụ arụ nke mkpọ yie plana a sị m n'izu ụka na m bịa na aga m eje nenesikwa ya bụ nchịkwa ụgwọ arụ ọ na nnenesi anya ọbụ na ife niile daba nzikozie enyi unu ọfụma ntinyela ya unu n'ikuku biko na karọn mmie izuụka nwe ka o si dị ya ka unu welu nke unu si fụ mana ije bụ ọgịga ije bụ ọgịga ife a na-emerụta echi eme ya ọ ga-ada agwụ agwụ anyị nwa na-agwụ agwụ mana oge ada agwụ agwụ kama na eme ngwa ngwa emeghara ọdachi a sị m unu daalụkwanụ tata a sị m na elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee ya elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee ya elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee ya ọsọkwa ịmalụ jerusalem ọsọkwa ịmalụ juu ọsọkwa ịmalụ hibru ọsọkwa ịmalụ ifesa oye nnọọ ndị igbo abakwugo ikpu isi naanị ifesala onye igbo nya jee na-ama ọ bụrụ ya ka ege anọ ibelibe ka ọ bụ na nwa nwanne ya ma onye ọ na-eje zute sọsọ nwa na-amarọ nne ya ka a na-asị nekwo nne ya ọgbakwu eje zute nke a etini na onye ọzọ pụta ọsịa ee ọ nke a ka izute taa chaakwa ọbụ ọkwụ ya bụ nne ya nekwo nke bụ nne ya ọgbaje zute nwanechi onye ọzọ asịa ya sị gịnị chaakwu amalụ m nne ya nụ ọkwale nwaanyị ya dị gboligboli na-ejinu nwee ka ezie dị onye a bụ nne ya ịgbalụ ọ na-agbaghalị maka na ọ marọ nne ya mana nwa nwalụ nne ya onye unu eje zute nya ọsọkwa ndị igbo fasi na fa bụ juu ọsọ fasi na fa bụ nọ jizọs bụ nnafa ọsọfa fasi nọ ebraham mụta afa mana o nwere ike ịkọwa ntọ na ya maka na elili malụ ngwugwu na ngwugwu mana onye kelee so mmaghachi ịma etu nne na nne nne na nne nne nne nne na nne nne nne nne nne nne nne na nna ya na nne nna ya na nne nna nna ya na nne nna nna nna nna ya etufa niile si wee jegide nnọọ Fana na Abraham na Jacob wee bụrụ nwanne nye ụmụnne m asị m ụnụ na afa m bụ ngozi skuul ka adaobi jele ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na arụ bụ nke unu ebe a na-eje ma mana ebe a na-eje dị nso udo dịkwala unu ka chi fonu ndị nke m ka ọ dị n'izu ụka ọzọ